Eminado, Eminado, Eminado, Eminado, náà dó. Èmi náà dó, èmi So I ask her, what do you want from the bank? I just come from the bank, and I got money to throw it. Throw it. So everybody, oh yeah, oh it, oh it. Rocking that body, rockin' that body, rockin' that body for me. Keep rockin' that body, rockin' that body for me. Yeah, I go. Oh, here I go. It's time to show me your love. from the drums like I'm Indian. table, and suck her dress. I know you wanna know how she goes down low and the rhythm take control. I know you wanna know why she got me trapped in a limbo. That's what the team I wanna everyone. Welcome to Ikemba Igbo Day 2014, hosted by the Ikemba Organization of Philadelphia, Pennsylvania. My name is uh, Chukwudi Babani, Ikemba Vice President. behalf of President of IKEMBA and all the members of IKEMBA, I welcome each and every one of you. I say thank you for coming. For those coming, we wish them safe journey to get here. Thank you for coming, everyone. I hope you enjoy yourself tonight, and we look forward to next year. Without wasting any time. I will introduce the MC of the occasion. My chief, Dr. John Anukem, Dr. aka Dr. Please, can you put your hands together for him, please? I promise you, you I give it to you like you never. It is another wonderful. In your microphone again. Victor Wonders. I need you to perform the wonders with the microphone. And it is on. Yes. And I am happy, brother, with our traditional vernacular we will see to it that whatever we say in Igbo, we will interpret in English. And tonight, Ikemba has a mission. Ikemba is trying to get us to increase our awareness of our tradition, especially our language. And I am happy to be a part of this occasion. Brothers and sisters, ladies and gentlemen, our goal is to make sure that we do not waste time, that we go through this program, getting everybody involved and not having any more dull moments. Let us get busy. The number one item talks about opening prayer, but we are going to defer that. We will call members of the high table, and then we will do that agenda item. Brothers and sisters, I am told the chairman is in the house. Wonders as the DJ for tonight. Can we give him a round of applause? let us now get busy. The chairman for this wonderful occasion is Dr. And the chair lady is Dr. Mrs. Emeka Udon. Dr. and Dr. Mrs. Emeka Udo. They are in the house. Someone they call Naka for our chair, our Chaka, Chaka, chaka, chaka. wonderful chairman and chairlady. We are happy to have you. Not all the supporters are here. A good number of them are on their way here. When they get here, we will see to it that we introduce them, acknowledge their presence, and usher them to that wonderful idol. Let us now call on Dr. and Dr. Mrs. Emeka Chika, Madiora. Dr. and Dr. Mrs. Mecca Aha, Chica Wadior. And the special guest of honor is representing the ambassador. And we're talking about Honorable Habib Baba Habu. Honorable Habib Baba Habu, if the representative is in the house, we truly need that crossing at the high table. And if they're not here at this time, we very much understand. brothers and sisters, we will continue to make progress. Let me share with you that we have very limited time here and we intend to take advantage of every second of it. We will now make progress as the other members of the high table come into the hall, we will recognize their presence and usher them to that high table. Uh, hold your peace, DJ, hold your peace. The next agenda item talks about opening prayer. This is the time now that we will perform that agenda item. Let me know. I have been advised that Dr. and Mrs. Chris Orji are in the house. Dr. and Mrs. Chris Orji, they're in the house and we need them at the high table. Yes. Dr. Price is in the house. His wife will join shortly. Yes. Uh-huh. Hold your peace. DJ Victor Wonders. Brothers and sisters, let us now do first things first. Let us now call on Reverend Father Aloysius or to please come and help us consecrate. Oh, yes. Round of applause, ladies and gentlemen, and may I crave your indulgence that you please rise so that we can facilitate this agenda item. Good evening anyị ga-eji Igbo ekpe ekpere a ma ime na n'ụbọchị taa eze Chineke ma ime na n'ụbọchị taa n'ụbọchị taa narị ekele ezi Chineke dị mma n'ụbọchị taa ezi Chineke dị mma n'ụbọchị taa ezi Chineke dị mma imela n'ụbọchị taa n'ụbọchị taa narị ekele Chineke anyị ekelela gị n'ụbọchị taa otu si duba mmadụ niile anya abịa ebe a na-enweghị nsogbu ọbụla Chukwu anyị na-asị otito na ngozi bụrụ nke gị na taa ụbọchị pụrụ iche taa wụ Igbo Ha na-asị gị biko gọzie ndị Igbo niile ma ndị nọ n'ụlọ ma ndị nọ n'ezi ije mee ka ndị Igbo nwee otu obi mee ka ha biri n'udo nwee ka ha na-ahụrịta onwe ha n'anya mee ka omenala Igbo na-abawanye mee ka ejimara ndị Igbo na-aga n'ihu Chukwu anyị na-ekwene ka bụ maka isi ndị ikemba niile ụmụ okorobịa ndị a na-anụ ọkụ n'obi ịhụ na omenala Igbo na-aga n'ihu Chukwu biko kwụrụ ha n'ihu kwụrụ ha n'azụ kwụrụ ha n'akụkụ mee ka ihe ọma niile n'ihe ha biri aka n'ime ya mee ka ọ pụtara ha ihe gọzie ezinụlọ ha gọzie aka ọrụ ha niile gọzizie mmadụ niile gbakọrọ ebe a n'ụbọchị taa na mgbe ọbụla ga-emecha mmemme a mee ka anyị laa n'ụdị na-enweghị nsogbu ọbụla ndị ka nọ n'ụzọ abịa chineke nna biko duru ha ụkwụ kụrụkọrọ durute ha ebe a na-enweghị nsogbu ọbụla ihe ndị a niile ka a na na ha jizọs kraịst onye nwa anyị na ha nna na nwa na mmụọ nsọ yes Brothers and sisters, the next agenda item is a very special one. It is one where we have to celebrate it in our native language. Umunne Anyanyi Nobuwo presentation of Kulanat. And this presentation of Kulanat is going to be facilitated by the chairman. And I understand that Mazi Amama Cholono will definitely help celebrate this. But for now, first amongst equals, the chairman will get this started. Let us Sent that colonel to the chairman. asụsụ ọzọ bụ elu Igbo so um, biko daalụ nnukwu nsi si wee bịa ebe ọ bụ na maazị chala ọnụ nọ ebe nụnwa e, ana m elokwa na aga emetụ ọjị nụnwa aka ụmụnne ọjị ga m n'ihe ejiri mara ọjị ala Igbo Chairman na-akalachi were ọjị wejere Chairman ị ga-adị ahụrụ mgbe gị na nwaanyị gị na-agafe ụzọ dịmụta ahụ ịgbakwuru ụlọ gbakọ unu Chairman ezigbo enyi nwoke o ka o jiri wụrụ nwa Igbo ndị ibe anyị aja erule m aka ama onye Mbaise amesikwene n'ala Mbaise weli ọjị na-aga ụmụnne m ndị Mbaise na-ebe elekwana ọjị ihe ọwa ọjị dapụtara n'obodo dị iche iche anyị agaghị aga n'okpuru keje ekele ihe ọ bụ ilufuru ndị mmadụ oge ndị kacha anyị ndụ na ise onye ka chifu anọ n'akụkụ mgbe a otu ihe otu ihu ya Chief Ajọkụ ndị Owerri Chief Ajọkụ naikwa Ajọkụ Elda Ajọkụ Sadiq Chief ya wụ eji m anụgụrụ akpọ ya Chief ọ nwere mgbe okobodo oke ọsọ Chief ka ọrụ gọọmenti Elda ngwa na ọjọọ erere ya aka achọrọnụ ga-akpọrọ ọjị gaa mba mba gbaa e o jiri mee na-agacha mba eme omenala ntị n'ime ya achọrọnụ gbakpọrọ ya garịma Thank you very much. Ajị erure ụmụnne anyị ndị owere aka ebe a nọ na-eche ndị dị ọha anyị agaghị nye ngwa ngwa ngwa ee ajị uh, aga m n'itinye o ọ ga na nti kwuo ọ gaa n'okpuru ke ọjịsi Mbaise ruo Owere aka ndị Owere tume ọlụ ndị ọlụ ga-echọ ndị ọkaikpe nna m ọlụ na ọkaikpe nwanne Otejiesi Owere ruo ọlụ Chifu Ọjị ọkwene ya ọjị abịa n'ebe kega wee gọma <laughs> oke ijiri m ikikere ee nwaanyị Chifu ekelekwala ha mkpara mgbe ịbatara ụmụnne m ọjị a si isi oche dịka onye isi oche mana mgbe ọ gaghị iji esi Mbaise ruo Owere gawa ọlụ na-ajụ m onwe ya ọkaigwe n'ebe ya ma onwe ha anyị agafere mara anyị aga zuore Imo steeti ee ha nwanne m so Imo steeti akpala three senatorial zones aga m achebe ya na onye mmiri anọdụ prọfesọ echewa odewon nke mma ha ya mara ihe ojede ọjị anyị ji abịa steeti prọfesọ echewa ya aka ọsọ aka m na-agọghị dị ya ke ụzọ mara esi agbara ha ime misteki ji ya karịa ya uhu ga-esi ahụ na ya ma o were ha ngama edekwere m n'akwụkwọ m o ruo kele ịmaghị anya ya igbo agaghị achị na ị ga-enyerịrị ya n'ihi na gị nye ya onye ọbụla wetara gị iwe ga ebisi aka sobu nne m were na ọjị na-aga ọ gafere abia steeti n'ezigbo ije ibi ndị osi n'aka chairman pụta ugbu ọ ga-ereweke chiaman n'ihi na ahụ ndị anambra steeti ọ fụọla imo fụọ abịa na-eje ndị ụmụnne anyị chibudo ọjọ eruola Anambra steeti ya gazie nwanne m ụmụaka ọkụnụha ihe m. onye ọbụla ji anya ya na-ede ugbu anyị ga ndị Igbo ka anyị nọ ndụ anyị ga-ajụ ajụjụ ndị anyị na-amaghị ma na ọ ga-ama nọ ya bụ ndị ka nọ akwa onwenye akwa Ibom nọ hịa aba gafecha Anambra alaghachi n'ezi ụzọ akwa Ibom ma ọ dịka Ebonyi Abakaliki onwenye Abakaliki na eme mba ma o nweghị anya ya tụ ma o nwere ndị ọzọ nọ na Naijiria ewetuo ndị na-eso Igbo anyị kpọchara ahụ dịka ndị Yoruba nwere Yoruba na ebe ọ dị ya onye isi ala Igbo gafere ala ya Yoruba ma o nweghị anya gara na-aga ọ na ha eru ndị Amerịka aka ị na ọ ga-afụ na Naịjirịa ee ndị Hausa anaghị adụ anya abịa ebe Enugu steeti yes Enugu na Abịa amin na Anambra mgbe m gara Anambra ọ mgbe m ga-aga Enugu ekewa m ha lụọ bọtụ nwere Enugu steeti ya nọ ga-adọkọsị agbagha na ha ee e, e, e, ejiri m echiche mara bụ eme rue Anambra m gafere Enugu ee ndị e, Amerịka ndị anyị nọ n'ala ha o nwere ndị Amerịka nọ ya ka kara ha n'okwu bekee ihe anyị mere ka a bịaghachie m nwere ihe ọzọ anyị mere dị na azụzabịa mgbalaga ndị m ụjọ ji atụ nke ọjọọ ekwute ebola nye ọla na ama riri ọ dị m ka ha kasị ike si nkịta ji ebute ebola ndị e kwụọ nkịta na azụ anụ amaghị erufe elu. ee ọ nọrọ agara ka mmiri onye nwoke ka ọ ya kpere anyị ekpere mc iwudike mara anyị nwere nwanne m ka karịchara anyị nga ndị na-ama anyị mara ọ nwanne m nwoke omenala onye m lesoro ọjị ọ sị ya chief uke akpọrọ ya nọ ọ chief uke gọọmenti mgbe ha wụrụ chief clark chief dat chief dis na ọrụ ozi ọ eledara aka m Eda Ajọkọ onye kachara oke ga-agọzi anyị ọzọ kwuo okwu ndị oke kwuore ndị mmụọ kwuore Chineke kwuore mmadụ niile Igbo Igbo kweli Igbo gbakọrọ onye kacha atọ mmadụ niile ka a ga-apịgọ ya gozie anyị si ala Igbo ya bịa were ọjị ala Naịjirịa bịa were ọjị ala Amerịka bịakwa were ọjị agbara nụ mgbe ọnụ ya ma bịa were ọjị anyị anyị bịara taa anyị si ekpere Chineke chi ọga nke ọma nga ọjị siri bịa ịkụ ya baa mmaji mmaji na anyị ga-atakwana ya na anyị taa ya anya tara ahụike tara ọmụmụ tara ụba ibe anyị jide ma mma ya ghara ịgbakwa anyị anyị sie nke mba nnogazie nke ọma enu na-eme ya galanụ ọnụ ndị ala igbo ala igbo ri mba maazị gị na mbadiwe hụ na china ibu anyị ndanda ndị igbo nne chefulebe nne shiga chineke nna chineke ọta onye nụ mgbe ọnụ agbara nụ mgbe ọnụ ya bịa were ọjị anyị si ije anyị bịara anyị laba n'udo Jizọs Kraịst onye nwe anyị okenye agọzicha ọjị ya ewere otu ya adịkwa n'ụlọ ya abụ ọjị mgbe ejiri mee ihe na-aga n'ime a ga-enye ya nwatakịrị ya awa ya rịa bụ na Naịjirịa iwe mama mama mama mama ee onye isi oche ajụeze alaghachi mmeziri aka gị aga inye ọda otu nke ike ma ị were otu ti na akpa gị awụ eziokwu onye gọzi were ọjị onye isi oche ga-ewere ka o ji bụrụ onye nọchite ihe na-anọ ebe taa eji ejila ekwugide n'ọjị ụka oke a egoziela ọjị ndị ahịa na-afọrọ n'iwu omenala bụ eji eke ọjị anyị enwe ike dọgide ya ụkwụ ụmụnne ndị si n'eshishi nọ nga ọrị mkpa e chebere ileli ndị si n'eshishi anya ele ebe ndị echi echichi nọ nwelie aka anyị ga akwa ọjị na-ewere ọjị n'ihi na ndị echiri echichi ejila ee ahụna m weliri aka ebe ee ele onye mba a ga-enyere m aka nga enyi bịama nwoke ọma thank you biko da ahụna m onye ee biko ga-enye ya ọjị o nwere onye ọzọ chiri echichi nọ nga onye ọbụla agakwa asha ike mba enye ha onye ọjị anyị ewe ohere iweli aka anyị eweghara gị ọjị ee o nwere ndị echiri shishi n'ime chineke o nwere ndị echiri shishi n'ime chineke ee elee reverend anyị a ga-enye ya ọjị ee elekwa nna egwu ga-enye ya ọjị nga ahụ ọrịa mkpa ụmụnne omenala ejulevu ala ya ivu ehe nwanne ịnarevren anyị adịghị ọjị ọnụ echiri echichi ime chineke o nwere ndị ọzọ nọ nga n'ihi na ikemba zuru ezu ikemba gbara agba ikemba gụrụ akwụkwọ ikemba mara na omenala ikemba kpa ego mmụọ anyị achọghị ndị ga-efu ụgbụ si emezu emezuwunye ụmụnne Abanye jiri hụ ya ọjị ahụ agazuola ejina e ọjị egoziela ọjị ekeela ọjị anyị na-afọrọ ụgwọ anyị ga-abịa were ọjị nwoke ee biko nna wa ọjị ekee ya onye ọwụla taa onye ọwụla tara ọjị ikemba akaala agaghị enwe ahụ siri ike zuru oke nwee ngozi n'aha jizọs onye nwe anyị Vice Chief Engineer and Mrs. Morrison, Mpata, they are now in the house. We need them at the high table. Umunne Kunaka. Kunaka. Yes. Yes. The level chief engineer. let us make progress ụmụnne ndị ikemba akpọrọ ụnụ ikemba ọnọwo ikemba i have been told na enwere designated area and chair for ndị ikemba ọ bụrụ ndị nke anọghị together enweghị role ụnụ biko ka ụnụ bịa nọrọ together so that uh, ikemba na-ahụ onwe ya amara ka ihe si aga o nwekwara ndị ọzọ nọ n'isi oche anyị ga-akpọ Pastor and Mrs. Jacob Onwere Pastor and Mrs. Jacob Onwere they belong at the high table. I am told they are here. Ụmụnne kụọla na ụmụaka biko. Elebe pastor anyị nọ. Eh, pastor Jacob elebe nọ. Ọ na-abịa? Ee, achịnọ m chiama ihe na m anya. n'ihi na ọ dịbụ onye m hụrụ pastọ anyị biko dọrị mkpa anyị n'idiri gị isi oche ehe ụmụnne iwe wela nụ pastọ jacob yes aha lepewe o lepe pastọ anyị na-ama

making progress. Let us now call on Chief and Lolo Ogwehi. Chief and Lolo Ogwehi, that belong at the high table. I am told they are in the house. Umunelebe Chief Ogwehi na wanyano. Onabia, okidok, umunne ujadulano. A Chief Ogwehi na Lolo ya na abia. Mwabia pa, anega so now let us call onye chiri echichi ọdịnala chi echichi n'ime Chineke anyị eji ama ahụ Chief Sir. So let us now call on Chief Sir and Lolo Lady eh, He will call Ogoroji ọwụrụ ihe oke ọjị ya ihe oke ọjị ụmụnne na onye chiri echichi ime Chineke chie n'ọdịnala ya ewe oke ọhịa ụmụnne kụ na aka ka anyị e kụra chineke na omenala aka ọdịofele a na-akụta ya na ụbụ yes yes yes DJ ga-akụ nkwa ee eh? ojo George. positioning in their table and let us position their chairs. Let us now sensitize them that they will be called to this special judge's table. Brothers and sisters, we have Mrs. Angela Anjoko, we have Mrs. Joy Okeke, we have Reverend Father Alois Abagwaremunawa, Etinyana Reverend Father, to make sure there will be no magumagu. So now we have Chief Wehi. These are the four judges. And he was a traditionalist, and he was a man of the cloth, and then and he one a They make up the judges. So now let us call them one after the other so they can come on down and take their place at the judges' table. Brothers and sisters, please give it up for Mrs. Angela Njoko ụmụnnekwu ọnaka nye nwanne m nwaanyị ewe onye nnazi anyị yes Mrs. Angela Let's go! Yes. Jide mkpa ahụ, hold it, yes. You don't Jide mkpa ahụ, DJ Victor Wonder. Let us now call on Mrs. Joy Okeke. Hey, yes. is Joy Okeke. Well, ah, there she goes. All right now. Hold your peace. Hold your place, DJ. Let us now share with you the Reverend Father just got, just got an emergency call. He has left. He has delegated his authority to the oldest man in the house, who also happened to be the man that blessed the colonel. Okie jilanụ na nga ewu agba ọ bụ ọnwụ ihe anyi joko, ga-eji kpọrọ n'anya ajọ ọkụ ekwela chi ya kịsịa ihe anyị asụ ụmụnne kụọla na oke aka ụmụnne nna ikwu because I am a regular, mma ehe nyechi oke ala ma oke i am told that chief ogbuehi is now in the house uh, eh, chief ogbuehi belongs at the high table he also belongs at the judges table so we are going to do those two things together so the wife can take her place up there and Chief Ogwehi will take his place here at the judge's table and join his wife thereafter. ụmụnne kunaka for chief alolo ogwehi chief alolo ogwehi chief ogwehi ụmụnne kunaka mr dj yes. Adamba, Adamba, Adamba, Adamba, Adamba, Adamba, Adamba, Adamba, Adamba, Adamba,

dinang numbers, dinang estamos Hornath. Amaka, one one one APC. Etumni Jennifer. Presidente. Pọnaka, pọnaka. Chinechere m kedu ka esi esi ofe onugbu? Tupu ibido isibe ofe onugbu, ị ga-ebu ụzọ sinye mmiri ọkụ gị. Mmiri ọkụ gị sụọ, itinye ede, itinye mmanụ nri, itinye mmanụ nri, itinye ose, tinye ihe ngwongwo niile eji esi akpọzi ụmụ nwoke ụmụ nwoke ụmụ nwoke ka e nwere mgbo nkịta onye izizi e ga-akpọ bụ okeọji ifeanyị ifeanyị

eji agba egwu a mmanwụ ogene agbadi atilọgwụ ịgbanyere onye ọzọ m nwere Ada Sam otu Thank you. ya ṅụọ mmanya gbaa egwu ọ dị ka na-eme krismas ọ nnukwu ihe ezebibia emekuku Owerri, Imo State. Kedu nwaanyị kwere nna ga-agwa ikwu na ibe na ndị ọgọ ka ha bụ mmanya kwụrụgo n'ise gbaa mpụ soro nwaanyị ọha Chelsea Etumnime n'ebe a ebe isi n'ala Igbo Local Government na Anambra Steeti ọchọchọ ọzọ nwere ịjụ gị bụ kedu usoro dị na nwanyị ilu dị Jabá de Inuquel. Usoro dị na nwaanyị ịlụ Nwoke ga-abịa na be nwaanyị. Bịa fụ nne ya. Ọkpọlụ ndị ụmụnna ya nwa bịa. Ọ bịagodi bịa kụọ aka. Bịa sị na ọ dị elu. o mesizie nke ahụ ekwubezie maka ime ego emesie ego ekwuzie maka ịgba nkwụ agbasịa nkwụ si agbasịa gị na-eme anụgo ije biko ị ga-etitiri akpọ mara mma ebu ka ha nwee ike gbara ndị ọrụ

bụ onye ga-anọchite omenala ndị Igbo onye anyị na-akpọ onye onye nke mbụ bụ ya biko pụta ebe a bụ Ada Oti Ada Sam Oti oke mgbe ọ na-abịa na Ugochi oke ọjị sori ya na-apụta dịka the second winner in second place biko kụọrọnụ ha aka mgbe Ugochi na-abịa ka ezinne biko sokwa ha ezinne Okoro ka o so ha bịa Hallelujah. Okay, make a. for the first young boy Kotareba ọka o si mee ọka mee nwoke chọrọ ego o ji alụ nwaanyị ọka o si mee o nwezi ndị ọzọ m mụrụ ọ na ụjọ e, e, chineke mee ọhụ ụjọ ee biko lee lee leenụ nwoke nwoke meriri ndị nwoke gbara mgba mụọ obi chineke akpọpụta nwanyị ụmụnne ụnụ ahụlanụ ọ bụrụ na ojighị ego ọ na ojighị ego onwe ebe ọ na-aga nwaanyị amara mma ọ gụtara akwụkwọ ha chọrọ ego ee sịrịmcha ndị okenye ndị okenye nọ nga ala amcha m na-eribe eri mana nwunye ga-eme dọla ga-apụ apịa m na ahụ obi ụdọ m ee

omenala Igbo mara mma ahụ ụmụnne pụọ n'aka very good ụmụnne ugbu a wonderful patriot. Whether was I your born, now I die. All goes in the Hachi. That's the one. Are you over there? What did you do? Hachi Bay. Hachi Pension. What happened? What happened? Yes, sir. Oh, the very. is a warrior. Wonga wule mloni amadobi ya. Anikem bana. Yes. Oh, brothers and sisters, lest I forget. AJ Warrior is in the house. So please be on the know that AJ is in the house. He's in the house with his wife. Brothers and barrister Christian Ndoka the legal advisor of Ikemba is in the house. If he's in the house, he belongs at this special table. The legal advisor, Barrister Christian Endoka, if you are in the house, please come and take your special place at this table. And I told you, when the other people who are at the high table get here, we will usher. I have been that Mr. and Mrs. Udo Jacob, they are in the house. Mr. and Mrs. Udo Jacob. We have become increasingly aware that we are Igbos and we've always needed our culture. But now, we're even aware that we need it more. We seek to preserve our indigenous knowledge by setting up a center for integrated studies, especially in the cultural context, content, and history of Igbo people. According to T.O. Binkramechewa, language is a vehicle for the transmission of every culture. Hence, Igbo parents must lead the way towards preservation of our cultural heritage through speaking Igbo amongst ourselves. We will, and yes, we can. The Ikemba organization will champion this ideology. We shall transmit Igbo cultural heritage to the next generation by wearing Igbo clothes, listening to Igbo music, which is full of wisdom, eating Igbo food, which are edible, and celebrating birth, marriage, and death like in Igbo. We can start today. It is not too late to do so. But if we fail to start now, we will be responsible for the disappearance of Igbo language. Drawing from VCU Chendo's work in 1965, The Igbos of Southwest. The Igbo world is an integrated one in which we live side by side with our culture, and such continuity is a cooperative enterprise between who we are and where we live in. Permit me to paraphrase the late Eruda scholar, in a wildlife process are delicately balanced and where individuals enjoy latitude of manipulating human behavior, relationships, it is necessary, therefore, for ndị Igbo to live a transparent life. My brothers and sisters, we the Igbo people, if we fail to do just that, it will spell disorder in our communities and consequently affect our culture, even that of the generation coming behind us. The Ikemba organization is positioned itself to be a cultural awareness group and an intellectual-oriented gathering for young Igbo generation. And we are equally optimistic that we can accomplish this through our outlined project initiatives. I assure you that Ikemba organization must pursue goals that are specific, measurable, and achievable. A member, the CEO, CEO successful agent from Ikemba organization recently has pledged a hall in Upper Darby, Pennsylvania to house the first group of high school kids that will complete and pass Igbo language. We have already started negotiating with faculty members at major institutions in our presence to have the privilege to have in our midst Dr. and Dr. Mrs. Emeka and Chika Wadiora through their cooperation and collaboration, we would have, at some point this year, we have an Igbo language program all over the neighboring universities. After this event today, we would establish by Igbo Language Scholarship Funds for best Igbo students. We create and solidify our collaborative alliance with major institutions in the U.S. such as University of Pennsylvania, and Temple University. We will push for acceptance of Igbo language as an elective course, which will satisfy college requirement for credits. We would also procure an Igbo Unity Hall, which will be the center for integrated Igbo studies, arts, culture, and artifacts. We believe in the unity of Igbo people, and we should pursue goals that are aligned with these values as a major step in sustaining our culture and identity through help. The building of Igbo Unity Hall would open the door to all other diaspora organizations where they would convene, collaborate, and cross boundaries to improve and promote Igbo culture. ọ dịghị otu mmadụ m ga-eji ihe ka Obianọ na Obianọ na ha kwere na m chụkara anụ na prezidenti ndị ikwu okwu ọ bụkwa prezidenti ọ bụ individuality mbụ anyị bịara isi ebe ebe e m ga-ime unu mbụ e mbụ m ga-ikwu unu mbụ na ịbụ onye Igbo abụghị edere n'akwụkwọ. ịbụ onye Igbo abụghị agụtara akwụkwọ Igbo ndị iche iche pụta anyị nọkọtara ọnụ aga m esi unu unu hụ ya mma na pluribusa unum American mete because ndị we believe in individualism we also believe in collectivism and communalism if you look at Ibo structure of Amala Amala ọnụmara ama niile ndị iche iche nọkọtara nọkata nwanne jiwo nọkata ndị anyị ji gba ndị bekee mbịakwutere anyị isi mbido anyị ji gbaghogharị mbụla ma wote ji atọ anyị ji na-achị onwe anyị bata ihe si na ndị Igbo enwe ọchịchị isi mkpụrụ ya lagara abụ okwe Lugard kwuru Lugard si na ndị Igbo dị undisciplined but undisciplined ahụ anyị ndị mbụla anyị si onye mbụ eze mbụla kie ịgụ nwa eze ọ dị onye ndị bịa gụọ ya ahụrụ eze mma mmadụ ole na ole dị ala Igbo bụ ndị agụrụ ahụrụ eze mma unu mara ha a dị ime anyị gboo bikos ndị mere ụlọ akpụrụ onwe eji azara ahụ nri ahụ kwesịghị ịzara ya ahụ bụ na asị na a ga adị ịhọ ndị eze ahọpụta ndị chiri echi onye ndị si ndị Igbo si rụọ ọgụ ndị alụrụ walụ gwara ndị ya ndị bekee ọ bụ na ejiri anyị chief ọ dị mma ukwe m ga-ekwere unu bụ ma ma ọ ga-abụla adịsela na mfere mefelie n'ọgbakọsibịa nwa bekee achịla anyị ọdọ na ọchịchị adịghị mma bekee achịla anyị iwo ọchịchị adịghị mma ee nwa achịla anyị ọdọ na adịghị mma ịkpọrọ mmadụ gawa jekpe ọnụ chịwanyela achị ụwa chịwanyela achị ụwa hei chịwanyela achị ụwa na nwa ndị eze anyị ụfụ ee nwayọọ ndị njewo ewo nwayọọ ndị Why am ka mbụrụ mkpa na igwere emebere ka ihe n'ime ụgbọ ọkụ mmiri oh, nwaanyị mbụbara nzu saa nne ehi ego ahịa ọgwụwụ edele ehi ụba ahịa ọgwụwụ a ee ụba ahịa ọgwụ otubo bụrụ nzọkwanụ otu nzọ ọnwa adịghị ọzọ hụ nwa ihe orire na anụkwanụ kwe mkpụrụ ihe na mmiri ka mbụ

mandoli mando iya chakalia mapungwa ndoli mando iya angarimu ndoli mando hey tufuosi mingwa ndoli mando iya hey simpo ya dede ndoli mando hey ndapepo ya dede ndoli mando iya hey nahashibeke ndoli mando iya mgbe m bụrụ nwata Isomeri dana wo, yaluwa leru wo, teki okɔ akwa yando limando wo iya. Okay, ndi hembo, wensi cheturia wo, zikwebo. Nanti cheta wo bo, nani miko in my house all the time. Ati me da kwa, na beken. But ati me kuli, mamladu, ati me mo entertain, mamladu. Hamchore gudu tu, watan watan bo. there is something inside you that is dying mgbe ndị na nna ndị fụtara ụlọ ebe na mgbe ndị ka unu ndị fụtara ụlọ ebe na akwara wu na afọ enyere wu na akpa ụlọ ihe ndị ndị laja. kọmpụtara aja hard drive people loaded up with Igbo culture but because you have not been tuning in on it because you did not hit the activated button in it unu amaghị na it is there I chee nna malụ ma ga-enye aka dozie obodo ọ can I speak something okay now for those of you who don't understand what I'm saying I'm going to be very brief I'm absolutely thrilled that the group of Igbo people in Philadelphia have come together and have decided to um, have an organization that celebrates Igbo culture. Um, there's nothing uh, that's more important than teaching your children the, their culture so that they, they have roots. If they don't have roots, they will um, be destroyed by our fast uh, moving world. So all I want to say is thank you for inviting me and also good luck with everything else. Ndewodo, Nana Hokra, Nne has to be and my judge in my judgment, and I'm not playing. His father is my absolute champion for this generation. Asị agado ụwa niile mmadụ mbi si ndị only onye Igbo mfụtara inwe echeghị m ọdụ onye nyere ala abụ ndị dọ not ọdụ onye ọbụla nwere enyi bọdụ nyere achebe ndị njọ

ನೀವು ಕೊಟ್ಟಿಯ ಕೊಟ್ಟಿಯ ಕೊಟ್ಟಿಯ ಕೊಡು ಕೊಟ್ಟಾಗ ಉಪಯೋಗವನ್ನಿಲ್ಲ ಒಟ ಮೂತಿರೆ ಒಟ ಮೂತಿರೆ ಓದೊಂದು ಗೊತ್ತಾಕ್ಷ ಅವುಗಳು ತಿಳಿದ್ರೆ ದೇವರು osetiele ehe ụmụnne Yes, uh, you Ka dị ofe the ndị mmanwụ ndị dị mmanwụ bịa ihe ahụ mmanwụ um South Jersey ọkwa gụbata n'ọhịa ụmụ anụmanụ edugharịa Umunne, I have been advised that Chief Doctor and Dr. Mrs. Jude Ihoma not in the house. Agwara m unu sie ndị eh, eh, ngwa ọbụla ogburu ndanda nọ o nwere ndị kisha kagburu onu ya agwara m ịnụsi I have been advised that Chief Doctor and Dr. Mrs. Jude Ihoma not in the house. They belong at the high table. Ụmụnne Nakwola Mwaka. Nde it is your turn. Hey, umunne kunaka. Kunaka. This is very wonderful. Yes, umunne ndị mma women anyị, ekele. Yes, sir. Umunne anyị chọọ na ebe nna m anụọ aha ichifu eruru ala chọọ na ebe nna m anọ chọọ na ebe nna m anụọ aha ichifu ruru ala aha ichifu ruru ala o ri omenala igbo o ere ahụra m nna m ahụ <laughs> all right now Igbo kelee Igbo kelezoni o ruola n'omume before ma anabatawa new members aga m anọ ebe proud to tell you that I'm the founder of this organization and the first president of this organization and Onwokwene people ndị mkpọrọ kpọrọ Okuo from the abịara abịa for the people ndị rọnụrụ the executive post of this organization before abịa mee hand over to this regime so biko amaghị ma ọnọrọbụ Emeka Ọkwara ọnọ nso biko ga-ekele ndị Igbo ebe ọla ị na-anọ na biko he is the first vice president of Ikemba biko kele ndị Igbo ọnọrọbụ um, Chukwuma Mbata the first secretary of NEBA, Honorable Pascal, the first financial secretary in NEBA, people, Yakin NEBA, Honorable NEBA, Honorable Salin Nadi, the first board of this association. Um, who am I missing? I will not miss Honorable Henry Okoye, who the NG has Many all the paperwork I did together. Um, I will now pray to Mr. Mr. Um, Honorable Hector Chilaka, who is the first person in Verano in Porogua. That is the truth. Um, because based on that, I'm asụ within one minute kelenụ ndị Igbo maka ezigbo ọnụ ọnụ ndị Igbo Pascal please ndị when? came back. ohere a na-ekele onye ọbụla nọ gị a n'abalị a um, unu agbalịala iji zie anyị nkwado unu na-akwado ikemba and anyị chọrọ ka unu mara na ihe ọbụla na-eme ebe ọbụla unu na-aga anyị nwawo ndị ikemba na ekwere unu anyanwụ ndị ikemba na unu na ana a na-ayọ ka chineke mere onye ọbụla ebere and anyị uh, na-achị ike that by this time next year emekwa unu invite onye ọbụla ga-enwe ike bịakwa zapụ anyị oku ndị Igbo daalụ Thank you, nna ji nwa nkenke ndị Igbo ekele bụ uh, eji m ohere a wee na-ekele ndị niile bịara ya na ụbọchị taa igoziri ọ gosiri na ndị nọ ebe a ma ndị na-ahụlọ ndị na ihe ndị Igbo na-eme na masi. so wee sị na Chukwu gosi unu ọ bụ unu ji wee ebe ebe unu ga-eji a wee nachi elu biko echebe ugwo m onye chekwara biko pụta one minute the first three of Ikemba ụnụ kọrọ na ya aka biko o chekwara ego will learn them. Yes, thank you. Uh, Emma, Igbo Nasiko Hosso Libiele. We're going to go quadro nuka. Uh, Oracle, you're on you. Thank you. Honorable Anna, the mom. Come on now. I Oracle and we're going to have a serve this organization from the very and I will continue to serve us in any capacity First VP. Cho cho cho cho cho Ibo. quick. Cho cho cho cho cho Igbo mọọnụ. Cho cho cho Igbo kwesọnụ. Biko ọ dị obi ụtọ anyị day. Um, here my president, and I'm proud to serve under him. We serve like a brother. We serve like a friend. And we put heads together to make sure that this organization is what it is today. Because in their way. Thank you, my pastor Zagadi. Because ah, anyị abịala ịnabata ndị ọhụụ n'ike Um, before kendo ndị ọhụụ niile na-ebe a biko one minute akọwatara unu ihe ndị ike mba standrị for we are servant of ndị Igbo ya wụrụ m ya ị chọrọ ịjọ na ike mba ị sabat ndị Igbo get in withdraw right now ya kwana m ị chọrọ ịwụ sabat ndị Igbo ga mara na you know with us who will endorse um, you ndị patron anyị ga-anabatatakwa taa biko ụnụ ga-akwụkwọ sabat senior sabat ndị Igbo anyị kpọrọ unu unu ga-anọdụ ya to make sure that ọganihu eh, Igbo ga-adị with that um, I got a video with the veterans got my mom, first metron I ga ga-enwe today He came back. Dr. Mrs. Odo, please come down. Mrs. Odo ndị Ikemba enye gị certificate na-anabata gị as the first matron of kemba, hoping that mgbe ọla anyị kpọrọ gị mana mma mana njọ ga-anọ with kemba. in Jesus name Um, the second person I got for Dr. Udo himself. I am a chairman on this occasion, and today he came by the main patron, Dr. himself. ọtọ ụdọ ị ị jụọ anyị n'ọgwụ ego ahụ ka anyi in Jizọs name anyị na-eweta gị asọ ọnọdụ petron today in Jizọs name Okay. Um, na-ekwu ụdọ Jacob. Because um, today, ndị Kemba na-recognize gị as a patron. Anyị ga-achọ ka ị gbadataghị ya ka anyị recognize gị as a patron of Ikemba. Unu remember that onye ewe onye ọgọ lụọ Adambisa. Biko, today, ọrụ gị abawala, ọrụ gị across ala na Adambisa. Ị ga-anọ n'Igbo General. mgbe ọla anyị kpọrọ gị anyị chọọ gị achọ hmm. trọbụl ebidola o you are one of the patrons today in Jesus name ugbu a ọ dị new members ụnụ maka ike mba si eme eji ịnwụ ọrịa ga-edubata unu ya dubata unu men ụnụ general induction because ụnụ brief ibu aga m akpọwa one by one ụnụ na ndị nwunye ụnụ na ụmụ ụnụ eje warrior ga-edubata ụnụ we dot same time please eje warrior wherever you are we need your service now abịa run through the names I want Christopher Onwukwe as one of the new members I want Temple Onyemayiro as one of the new members Mr. and Mrs. Godwin Onoha as one of the new members Mr. and Mrs. Chidozie Agaga as one of the new members Mr. and Mrs. Lucky Wankwo as one of the new members Mr. and Mrs. Ugochukwu Edemobi as one of the new members, Mr. and Mrs. Skelet Girokwe as one of the new members, and Mr. and Mrs. Kinsley Oku as one of the new members. Keunde Pass, Relance Cleaning. A lot of them kind of behind. Um, I let you who let him pass there will stay at the time and endorse them because AJ were the place.

for this Gott, Gott, Gott. Today, I adela honorable. Haji adela honorable, honorable because he is ready to serve and Igbo. He is ready to was a big at Bola one whatever because Naha Ikemba Association Organization and I'm decorated again today as a member of this organization and Mr. President Ganyagi Sat Bigodia. The next person, Honorable Chidozie Akajibu. Akaj <laughs> um, Honorable, uh, I'm going to Akachi before and I'll be a casual. Today, Akagab Ahagab Honorable Akachi, even on when wait. So, I'm a decorated guitar, Nanaba Agin Nikemba organization, Kenon Libon. Can I present certificate again? Honorable Onoha, Honorable Onoha, ị ga-akpa oh, agwa ka aha gị siri gwuo Godwin wee onye Chineke tụkwasịrị obi Honorable Kinsley Opu. Honorable Kinsley Opu. Anya Adaraga Honorable. Mwanakwa na ndị Kemba nwere vision ndị Nigeria si ihe 2020. Anyị karịrị 2020. Ikemba will have to produce senators, governors. So, what us to do? And another today, the member of Ikemba organization, Honorable Kesseler. Okay, thank you. Honorable Temple. Honorable Temple, onye mairo ọnụhụ otu ha atị ya dị ụna manate ọdọ ịjọ dị ike mba. Um, Honorable Temple, today, I na-anabata gị n'ike mission ị ga na-akpa agwa ka aha gị si ka e were gị tụkwasị obi azawa temple nne m obu forward in Jesus name present yes onye ọzọ honorable Edamobi, Virginus. At Ogachoko, Edamobi. In the memo disappear, he may not. Again, because he Badlalo do are canceling. Honorable Ogachoko, Ogo, because Edamobi, and an About organization, my body will be. You're welcome. Um, onye ọzọ anyị na-anabata bụ Honorable Kenneth Idokwe ah, nwoke a also sogharịrị ike mba ọ dị ọtụtụ So anyị weta atụpụ ị na-eme mba na-efe ego na-eri ego sụọ anyị na otu niile anyị kpọrọ today it is ordained confirmed as a member of Ikemba organization I'm an beginner. I am ya anyị hụrụ aka ọrụ gị so far you are highly welcome anyị na-edekorete gị as a member of Ikemba organization today ọ dịrịla unu na I gị present the last but not the least, Honorable Christopher Omukwen. Honorable Christopher Omukwen, Nambo from Namba Chambo, give it a back. Smith, the women. Man. I'm going to go for the Kemba. Honorable Omukwen, Obala Mbo, enjoy the Kemba for the past two years. Today, Mbo Hobawa, and Umanure. anyị na-anabata gị n'ikemba ọganizeshọn ka ị bịa rụrụ ndị Igbo ọrụ ị ga-eji ozi obi gị niile arị ya and I decorated to you today as a member of the organization. biko anyị nwe ohere anyị anabatara ndị ime mba anyị ndị Igbo ọhụrụ so anyị nabata ha ka anyị gara ụlọ ozi biko Mr MC biko baba pịa ọsọ anyị nwụrụ but 1 hour and some minutes ka anyị mara to ga ga-esi enwe mmasị support please thank you ụmụnne ọkụ si mee ụmụnne anyị nwere nke agwụla 15 minutes irezi two thousand dollars I have only 15 minutes to raise $20,000. All right now, brothers and sisters, let me share with you that Reverend Father Levinus Ugochukwu or chaplain Enwene Niwene Tansi Poor Catholic community is in the house. Reverend Father we recognize your presence. Thank you for that round of applause. So recognize the presence of Reverend Father Ben Wanonenyi. Reverend Father Ben Wanonenyi. Yes, we're happy to have Ndeshine Shishime Chineke. Umune Ikemba, I need a scribe and I need somebody to join me as we raise this money. Dr. Aha, Dr. Ono, who we called earlier, is now in the house. Dr. Ono, we recognize your presence. Brothers and sisters, yes, Dr. Ono has uh, acknowledged uh, his uh, presence with us. So now, in 15 minutes, I have exhausted two of those 15. I now have only 13 minutes to raise $20,000. biko ha onwe ndị ọgara ihu ndị Igbo ka ọbụla na-echilede ya dịrị anyị mma malaki nwere nwaanyị aga melaki nwoke ngwanụ Vamos lá, Leone, ọ̀ọ́dìdẹ́ mọ̀ mẹ́lẹ́dùn. ní ìrànwọ́ pínpín wà ní ìrànwọ́dé mi. ebumeri ẹgbà. tí ó ní ọgwụ ego. akụkọrọ mana ya ma mkpụrụ na ibi ọkakwa akụna ndị ọrụ ya ma mkpụrụ mkpochi ebe ahụ abụ ọba ọrụ mabara eleghị m anyị na ya nwanne mgbe dike agbesiri na ndụka esi n'ọnọ kristian ndụka ìtàyẹ jàmbá. bàbá bẹ́ẹ̀ mú kúbọ̀ o bẹ́ẹ̀ ẹ̀yà bàbá bẹ́ẹ̀ mú kúbọ̀ o ẹ̀yà ẹ̀yà ẹ̀yà. Ndike bẹ́ẹ̀ mú kúbọ̀ o ọjọ́ bẹ́ẹ̀ ti kẹ́rù wá o bàbá bẹ́ẹ̀ wá. Mbàbọ̀.